Ana m eyi afe mkpịsị aka mgbe oyi. Ana m eyi afe mkpịsị aka mgbe oyi. I wear gloves during cold weather.